Have you ever spent one day on my block? Had to make good with crooked ass cops. Witness innocent bystanders get shot. Made a living ready or not. And stay true to all my niggas. Things getting hard, but we still grinding up. To all my niggas, we done came up the cops' cribs by the river. Yeah, we imported export keys before the feds came down on me. Too by man, no counterfeit cheese. Anyone stick around and trust you will see.

bad button. Say wetin go be go be. Dem no fit hold me on G. one lelee one lelee one lelee o. Oh. From ojú ẹlẹ́gbà tó ìkàtẹ́ o. Aṣọ dẹ̀ pẹ́pẹ́ kí n tó san o. Because I do my dream mi ò kéré o. Jazz on jazz on jazz jazz cast. Only strong people fit survive. See am for my dream as I wear my crown. Get down on my knees and I pray to Jah. Ah. Person wey no walk me how you wan chop man, I don know no sound from the street, that's how we roll, yeah kere yóò kéré, èmi yóò kéré, èmi kere Sọ fún máa wo o, máa wo bẹ́ẹ̀ o, ma wo ẹni kankan Èmi kere oh, oh, o, emi yóò kere emi yóò kere o Sọ fun o, wo o When you dey sleep, you dey work for the end. I know I talk before them go say, This small boy, he don't come again. I want get money like Dangote, oh. Go also share, you know the shame. Only you want no sato break coconut water for your head. It e be destiny, man no go fit your destiny. Tamper not with destiny. Cause I love what be blessing me. Oh. Yeah, cause I know everyone. making way. No be stars, no be magic. It dey clear, they watch I'm with cheek. To build house, you must lay your brick. You spend money on top of boro. After that, now DJ Max, you think say the king of DJ. Fire, baby. you after you don't realize it report mixtape. All of these things no be life, eh? Destiny no go come meet you for house, eh? Yeah, yeah, yeah, yeah, yeah. Person work hard, you they call them grace. When you dey sleepy, they work for the end. I know I talk before them go say. This small boy, he don't come again. I want get money like them go tell. Go so sure you not the shit. Only you want to For your love, I go fiki, man. Baby, I can. Cause this thing I feel inside. They weigh me down. or the way I fly comes out. And no lights out. Now my face you go look turn on But I be now I'm not like that Yeah, slow, slow, slow Do me slow, my bina Yo, dey fast, dey cool Take a slow, my bina Now your love I want Each time my front yeah, No lights out Come cool me down Yeah, yeah, yeah, oh baby Balance it Balance it Baby, balancez, balancez, balancez, baby, Kidney they cause virus away. Eh, they just they touch her cause cause now she way they make my heart beat. Okay, okay. Now she make my heart beat. Now she make my heart beat. Now she make my heart beat. Dramatic, aromatic, aromatic, acrobatic, problematic. On that being my formatic, be like magic, diplomatic, cinematic. Got the best, you know, say you and I will live as one. So making up your do, ask up. You bust my lock, color. I don't suck up. for like I don't pump she oh, don't yeah. get trapped rap or She not to talk to us again. She not oh, to contact us again. She got to us again. dem go teach thing. as i no die dem go teach thing. i go make dis money dem go teach thing. ọpọlọ eye dem go teach thing. dem go teach thing. fake pastors dem go teach thing. fake friends dem go teach thing. fake politicians dem go teach thing. dem go teach thing. this life that we living is a big something so you got to be strong so you fit gain something. say no get nothing. Now you make Uncle Joe want take something. Harry song, alada da go. ife dala data go if you wan chop chop something even if you wan give give something my mama teach chanting my stepmother show me chanting because the life that we living is a big chanting so if you no like me you go teach chanting blind man dem go teach chanting even the deaf man dem dem go hear chanting i say 2023 dem go teach africa wake up and do chanting as i no die dem go teach chanting i go make this money dem go teach i. lie, them go teach on team. Them go teach on team. Fake pastors, them go teach on team. Fake friends, them go teach on team. Oh, Fake politicians, them go teach on team. Go like, them go teach on team. See, dead body no dey beef coffee. you Suppose no stay the window go dey miss cutting. I should dey beef me already make you drop suya. Cause life is not fair, won't check you go to ya. Yeah. I like you people go check. ti tire Ikorodu don catch fire. As I dey waka, I dey see one man wey be say dem shoot wey dey carry kaya. The baba carry kaya. Soja go, soja come. Mara go dey run. Kill by your gun, you die by your gun. How you go feel at the point of no return? Enough men dead under the sun. Now so dem kill the innocent man. Innocent man get body man. Body man vex on Taliban. Taliban run the whole town down. Them don't kill a Bobby. Now who kill a Bobby? Who kill a Bobby? The king of DJs. They don't kill a Bobby. Now who kill a Bobby? Who kill a Bobby? Samaritan with the bloody. Oh, change my settings. Small pepper, very mighty. Atarodo, pepper minty, Yeah, you know your bad. You're a small girl, but you dangerous. Just 19 and dangerous. And now you they make up my money counts. Without you, get me, I know fit counts. Small girl, but you dangerous. Just 19 and dangerous. And now you they make up my money counts. Without you, get me, I know fit counts.

silence but your body dey talk how you so loud but you no dey talk make e dey fandom to speak in tongue you revive the tongue and you can be wrong guy take me high from the rhythm and the use your attitude go determine what we do so if i ever lie you girl i'ma show i'ma give you my all the dangerous just 19 and dangerous.

you want See my baby, Me, I wanna know, know your popsy. See my eye, well, I get it red. Only if you do me da da da da da da da da da da da. a pop tonight. You know, say me, I know they compromise. If you come tonight, you go come tonight. Wadu, wadu, I'm a bachelor. Dangerous, I'm a bachelor. As she wine pon me, all the girls jealous. Come on up, up. So just grind me slow. Lokoto, no go taste lokoto. Kelly dey bossy my bololo. make a salute your komodo. Girl, if you ego, I give you paper. No go do me Diego, my Maradona. Girl, if na ma Girl, back keep it and I go follow your pay for your waste, And I could pay for your lace, A day for your waste, Sunday, oh. Pay I could pay

at me, I wanna do. Now put it down, load it, go what you do. Now put it down, load it, difficult, what you do. I'ma shoot it, what you do. Multiple paso. Yeah, no, yeah, Is it me or the any or e maybe not enough for oh, you. Show you fire me catapult, oh God. Now I be say I don't be get enough of you. Yeah, waiting me down, nothing I can't do my baby, my baby. Anytime when you need me, come to me, my shawty, my shawty, wallet. Waiting me down, nothing I can't do for my Max, baby, my baby. king of my shawty, oh, my baby, my baby.

nothing like This thing way I feel not divine, Baby, yeah. tell me why, yeah. why, why I don't dey text you, but no reply, oh Oh, oh, I dey worry too much, oh Oh too much, oh. When I see you, they go up. You make my liver they cut up. All I say, make I follow you. The other say, make I wait for you. Oh. But I'm yeah. on day myself. She make I die for you, for you, no say, now oh. you. Now you, I want, yeah. baby, no be yeah. feeling too. Don't know why, but I keep missing you. All this time I wanna be with you. Girl, I'm trying to figure out what I mean to you. She said this feeling is more than love. But you want a lot of love. No, baby, my love. No, no, baby, my love. You're another highness. Make me look the finest to you. Keep up with the fineness. I go with the love past too.

papa my money. I give your mama my promise. I'm coming before the day go break. Ah, you there over the people People know baby Natasia. Now only picture I see. Baby, come back to me. I give your papa my money. I tell your mama I'm coming. Nothing fit distract me for Lagos. For January, I give you my money. Ego, you boy, ego, you Hey. no For February, I put you my baby. Ejima, oh, Ejima. I rush, my blood, did you come? Ah, ah, ah. that die, let them fly like you. Turn you to root, you try on time my shoes. I get the party for my yard. Oh. Booze and pom pom good day. As money don't day for my hand. Oh. No day follow me, they play. Oh. Ebelebe day for yard. Music don't start to play. If you carry your woman to my party, then why I like do? Mm-hmm, okay, yeah, yeah.

still be spending feelings back when I had no boss. You still be standing me back when I had nobody had you. If you like, show me what you really feel inside. Let me kiss you on your lips. If you like, we can both decide. Baby, let me kiss you on your lips. Look on me.

danger to ease your mind. Say, baby, don't find no day to shine. Unaka. Show why me. Mr. Money, no, they waste time. Mr. Money, want to ease your mind. Hello. You carry back a lot filo, filo. I'm a jack, I phone, no go, they ghost. Ready to pay what them kilo, kilo. kumatingaza kumatingaza shina saina falapa akata from ọsàpá fún ní búlàlà níṣẹ́ ló japa ọmọ ajẹgbọta ló bí mi gapa anulaki nonsense oya bọta anulaki nonsense oya kó bọta bọta níṣẹ́ ọmọ ajẹgbọta ló bí mi gapa anulaki nonsense oya anulaki nonsense oya kó Hey. sungba sungba la ja ja ja sungba sungba sungba la ja ja ja sungba olùsùn ja ja sungba sungba la ja ja ja sungba sungba sungba sungba olùsùn ja ja. asaru with the abaningi ababonanga lo nyaka ngijabulama usaphila ayinonke zami ngenifatela umacala ngimtshalani saphila ithuba lisekhona mtshela uyamfrustana ngicela siculelana amaphutha yayenzeka phutha layenzeka amaphutha la yenzeni Bela sixolela namaphutha Abaningi ababona Fire, baby. DJ Max, king of DJs. It's in my tummy when the money enter me, I like it. Getting rich and it's all in the plan, mama, I made it to Forbes. I buy jama for my baby, mo touch mommy, mo turale. Soft living, living, living like a superstar. All I do is win it, you know my loss. See my diet, you me call. I feel like what's the rush? Can I, can I, waiting this up? Me not see no evil and I fear no one. I do the sign of the cross. For you, me, don't be done, Since I'm not this same, oh God. I'm on a new level, Baba. I put it all on God. So when you see me smile, my brother, you for just show me love. Viviendo la vida loca. Nobody take my joy. Uh, better make way when you see your garaya, your garaya. nisikilize make you buga bounce for me kama ruga tucheze para nawe oh baby love for you habi ninja soja maharage wali nyama uninja mboga maharage tembea kwa kuringa boga maana we benishika mchunga zova pana we my money make you carry me go Sambisa. If I touch your body, make you touch under my short nigga. And girl, your love don't blind me. I come be like Papa Fryo. If I come inside you go carry my embryo. Carry me go where I don't know. Pass my bololo, your body go my pressure. Body go my pressure. Carry me go where I don't know. Touch my tolos, your body go my pressure. set my preset, oh. Girl, this your back in asset, oh. Come make you spend on my house rent, oh. Say this your body in a project, oh. Oh, oh, Malicha, ah. I won't back and miss you, me calamity, oh. Come to me, I want your be like I'm gonna see Maradona, see Maradona. She won't play me corner, she won't give me for my see me, see Maradona. I no know. Carry budget. Anything what you want, just call it. Mm. Spin around like a cassette. Make I give it, it mm, make you reset. Who goes off this one? Kill on myself. Make them break your back and your leg. Find girls in Africa. Find girls, them know what's okay. She bad, boss, Lucifer. your body, body bad. The way you're moving, you're moving. Oh, you're shaking me and phone. Oh, you're breaking me and wow. Oh, you're shaking me and phone. Oh, you're breaking me and wow. Oh, yeah, oh, yeah. Give me my Oh, yeah, oh, yeah. Give me my shake body shake body ọ̀tọ̀ pure body dọ́là dé kíkọ kíkan là ṣe mo ṣeré òun si a Washington chit chatty, oh carry your matter, they go TikTok you. My gentle days on go, ah. I know they look back, DJ Max, the king of DJs.